ahụbụlakwa anyị That's why my behind Uh, about the, the, the, the, Sunday. And so, sisters, look at the topic mm. arranged marriage. Mm. In the early times, marriages were arranged or contracted by parents with their children. Some were even betrothed at birth. Some would argue that those times had less rate of divorce than the marriages of today that mostly aren't arranged. Some believe that an arranged marriage is a recipe for disaster. The big question is are arranged marriages still working in these present days? Join us and so Sisters this Sunday. Share your story. Let's keep it Israel. Leicester Council Sisters this Sunday, 20th December 2020. Time 2 to 4 p.m. on Solid 100.9 FM. Drop your comments on Facebook, Solid Soul Sisters, on Twitter at Solid 1009. Call 0902 311 1009 or 0909 771 1009 and 0705 079 1009. Send a text or WhatsApp message to 0704 55 2840. Soul Sisters, keeping it real. Whatever you need, it's like, uh, whatever you. you Wide range of products, everything you need. your, all the biggest brands that you know will last. Get to Game and do it fast. Game No need to shop anywhere else. We give you great service and we need any. Get to game today to see how unbeatable we really are. To get it all, find your nearest game store at gamestores.com.ng. This cloth where they sell go quick finish you. Oh. I go manage plenty customers. <laughs> Hey, Mama Janetti. how you know say go quick finish? You be prophet. My friend, eh. our people say, as it takes start for morning, now you go show at the day go end. And as I don't chop bread and tea with pick meat for breakfast, so I know say my market, it eh, go move fiam fiam. <laughs> Start your day with the good big milk and be unstoppable all day. Peak, reach for your peak. Moments can be ordinary. It's what we make. fíjese, a los... and Lemony Limca, available in 60 cl and 35 CL Gloss. Welcome to Red Villa Luxury Hotel. Oh, oh, thank you. Can I have the penthouse suite, please? Excellent choice, sir. That will be... Uh, <laughs> I said it space is finer than my pocket. Excuse me? Not at all, sir. We have rooms that will suit your pocket. Uh, <laughs> my um, pocket mm, light pocket, medium, or mega pocket. We have what you need. <laughs> Just like Airtel, one packages like 200 naira for 200 megabytes and 3,000 naira for 10 gigabytes. Oh, we have the right way oh, for your pocket. So dial oh, one four one hash now to pick your size on the network with the widest 4G coverage in Nigeria. <laughs> Hello? does this room come with um, free breakfast? Airtel, the smartphone network. For the first time ever in the history of the southeastern region of Nigeria, something extraordinary is about to happen. The nation will stand still to an undiluted display of rich culture and heritage of delicacies and hospitality, people from across the country and the world will come together. It is the Enugu State Carnival 2020, an intergalactic experience laced with numerous activities such as praise and worship, fitness and wellness shows, cultural displays, fashion shows, live musical performances by your favorite artists, the 20th to the 24th of December 2020 at Michael Opera Square. It will be greatness. Listen up. You have never felt or seen this before. The Enugu State Carnival 2020. Get ready. This event is powered by Cubana Group and the Enugu State Government. ọ dị mma ana m anụ ihe ọ na-abụ ekwekwo ama agba kpọmkwem ihe batara na ya bụ kpakpando ama m na na-echebiri na-echebiri kpọmkwem na nketa pụrụ iche maka na n'ụlọ ọrụ ebe anyị na-eme mmemme pụrụ iche anyị na-enwe oriri <laughs> anyị gbara afọ icheta ịgba afọ anyị wee na-asị na ọ ga-adịrị nwoke mma dịrị nwaanyị mma anyị ga-agbapụ ọsọ ozigbo ozigbo mbịa sicha azụ ozigbo ozigbo ee akọ n'ubi onye bịara maka na onye na-eche abịago ya bụ eze ani amaokwe ọzọ mmadụ abụchiwa ga aga na amaokwe ọ ugbu a ana m abịakwanụ ọrịa want ka anyị ọsọ ozigbo ozigbo maka na isiokwu anyị nke ụbọchị taa metụtara onye ọbụla ụfọdụ bụ ndị nụgoro ụfọdụ bụ ndị na-eje mba dị iche iche ha jesie mba ụfọdụ jee na mm, ebe a na-akwa ozu asị ha tupu ha kpọọ ndị ma omenala sị ha ọ bụrụ na ha akwabeghịkwa nna ha ha mm, erikwana ihe ejikwa onye ọzọ maọbụ ha ejekwana gbuoro onye ọzọ efi e, jirikwa onye ọzọ ebe ha na-akwabeghị ozu nke ha ihe awọm uru dị na akwamozu maka na ụmụ okwu a ewegoro ndị ọkpọnara mmụọ na mberede ewukwanụ ndị na-asị na ọ naghị eme na enweghị ihe dịka ya ihe anyị na-ekwu n'ụbọchị nketa bụ akwamozu na ala Igbo ewere uru ewere awọm dị na onye nna ya nwụrụ maọbụ nne ya maọbụ ụmụnne ya na ezinụlọ ya nwụrụ ee na akwa ya o jekwa onye ọzọ ma ihe ejikwa onye ọzọ ma onye ọzọ efi ewe awọm dị na ya ọzọ dị ka ibe ya bụ em ụfọdụ ọmadụ ihe bụ ịkwa ozu ọbụ ịkwara mmadụ ozu ọ ka ike ọzọ mmadụ abụchiwa ga aga n'ama okwe eze aja na ama okwe ka na-akọwara anyị n'ochi nkịta mana ewe ihe m ga-agwa ụnụ maka ụfọdụ iwere aka ekwentị a maka na ọ dị ewegoro ndị dabanya n'ọwụwa dị iche iche n'ihe gbasara ọdịnala na mmụọ na ihe ndị ọzọ ma ọ bụ ihe gbasara ka ha si ekpere chi ha na be ha na-amaghị na ọwa ya ji ha na ezinụlọ ha ụfọdụ ada adịzi ogologo ndị dị ka ha kwesịrị ụfọdụ ruo oge ha kwesịrị ịbụ mmadụ ee asị na onye ha gbabiri n'oge nwụọ ọ mere m ga-eji sị gị were akara ekwentị gị pịa akara ekwentị a ma ọ bụ depụta akara ekwentị a eze aja na amaokwe ọzọ mmadụ abụchiwa aga aga osi ebe a kpọọ ya dụọ ya jụọ lere gbasara ihe na-eme na mmụọ na nke gị akara ekwentị a bụ 0S0. 684 61936 ya 0806 846 1936 ihe nje ga-akara ekwentị maka na oge a na-adịcha ụfọdụ ga na-asị na ha chọrọ ịkwụ okwu na nke ọzọ ewere ihe gbagwoju gị anya ma ọ bụ na a na-emegbu gị ewero mmadụ maka na anyị ekwugo ya kpọmkwam kpọmkwam na-ekwusi ike na ụfọdụ si obodo dị iche iche na-eje na amaokwe na anyụ amaokwe na-eje ekpe ikpe na-ejekwanụ eh, azara ọnụ ha eh, ụfọdụ na-eje ebe a ha ebe a obi adịghị ama ha ekpe ikpe ụfọdụ bụ ndị a na-emegbu emegbu ewere mmadụ mana ha jesi ebe a ka aja na-ama okwe ejere ha ya mere anyị na-eje ya akara ekwentị a na ome ka o si dị gị na mmụọ maọbụ na-ewe ka esi emegbu ịkpọ ya na 0806 846 1936 mana unu ga-akpọ ya na osi ebe a pụọ ya bụ na 0806 846 1936 akara ekwentị a dịkwa na m Eh, WhatsApp ọzọ ekele m gị ọ ga-adịrịrị gị na mma ọzọ nke mbụ bụ ịkwa ozu n'ala Igbo kedu ka a na-asị na mmadụ na-akwa ozu gịnị bụ ịkwa ozu ewe awọm dị n'ịkwa ozu na ọ bụ e uru dị n'ịkwa ozu eh, maazị Chizal udo dịrị gị ekelekwe m Igbo bụ Igbo ee eh, kene amaokwu ezi na asaa ndị wo m na ndị mụtara m ee, alụ bụ utu na-eke arbuzi ndị bụ ndị wọm na ndị nweta m kedu ndị ihu ụmụ na-ekebe eke ọka ekwurịta dị n'ite chite ụgbọ ogbenye ya ee na-ekerekwe n'oyishi ọchịchị ụdị oge gọọmenti na-achụ udo dịrị nwoke dịrị nwaanyị ọ mgbe ọzọ mmadụ abụcha ezi na amaokwu ezi na asaa ee maadị Chizzy Ani hmm? ekelere gị kene egbobi igbo kenekwe n'Enugu steeti ndị wom na ndị isi ọchịchị Enugu steeti na uh, ihe elu akwamozu n'ala Igbo o mebigo ọtụtụ ihe dozie ọtụtụ ihe n'ala Igbo akwamozu abụrụ onye a na-emerụ ọ na mbụ na mbụ ana m na-adụkwu okwu si na ụka dị mma omenala dị mma mana nke kacha nke bụ nke onye na-eme ya mee gịnị ya kwụwa aka ọtọ jiri eziokwu na ezi omume wee na-eme ya na ndị ọ na-atụ n'ọnụ aka akwamozu na ịkwa ozu emebigo ọtụtụ ihe n'ala Igbo dozie ọtụtụ ihe n'ezinụlọ dị iche iche n'ala Igbo maka dịka esi dosie n'ala Igbo ndị nna nna anyị ha dosere na ọ ọbụla nwụrụ na a ga-akwụ ya o nwere usoro eji eme ya ọ bụrụ iwu na mmadụ nwụọ na a ga-emeri ya efi mana a ga-eji efi kwa ya mm-hmm. mana a sị na ka akara nwaanyị ka ọ na-eme gị atụkwasị di ya mana ihe na-ekodo ọtụtụ ndị mmadụ n'onu n'ụbọchị taa holivosai emeteghị ya na mbụ na emeteghị ya ruo enuru ala o meteghị ya ihe banyere akwamozu emekwa ọtụtụ mmadụ ihe gọsọ o nwere mgbe a bịara baa ya aha na ụka si na ọwụ ikwu osikpọlụ nkọ hmm. akwamozu a na-eme n'iwe osikpọlụ nkọ maka ọ bụrụ na nna ụfọdụ asị na onye wụrụ awụgo na ewụrụ awụgo yes ụfọdụ asị ga hapụ ndị wụrụ awụ ka ha yie onwe ha ihe anyị na-aghọtafie n'akwụkwọ nsọ karịa hapụ ndị wụrụ awụ ka ha yi ewu ha abụrụ na nna gị nwụọ n'ịma nkwụ ya ọ bụ na nna gị nwụọ ọ bụ na ijighị efi wee kwa iwere efi jekwa ọgọ ị ga-awụ hmm. ma imeghe dota ahụ hapụ ndị nwụrụ ahụ ka ha ụka bụ chineke gwara okwu akwụkwọ nsọ duto ihe banyere ibubata ozu nwụrụ anwụ na gịnị na nzukọ kraịst nke a bụkwara omenala ndị mba ọzọ yes maka na obodo ọbụla nwere usoro omenala nke ha ọ bụ na anyị bụ ndị ụka chọọ ịghọta ihe banyere hapụ ndị nwụrụ anwụ ka ha yiwa anyị akwụsị ibulu ozu nwụrụ ahụ babata n'ime gịnị n'ime ụlọ ụka ọ bụrụ oge akwa n'ozu anyị akwụsị ịdọsa ozu n'etiti na-eri oriri nsọ gịnị bụ ịkwa ozu a Ikwu ozu bụ like mmadụ anwụọ hmm. ka anyị wee ya n'ọ nwoke mmadụ ndị bie ụzọ nwụọ na oyi eme gịnị na osonye ego unu na ndị mee gịnị ndị nwụrụ anwụ ndị Igbo na-akpọ na ya e esonyewo ndị nna ndị nna nna anyị ha ya ndị Igbo na-asị na ụja na ọ dị ancestors hmm. ime ihe oriri otu esi echeta mmadụ mgbe emechi enwe aṅụrị ma oriri na amụọ mmadụ mm. ka esi eme gịnị ekpekwe oriri na mmadụ eme gịnị na mmadụ anwụ akwụkwọ nsọ si n'ọ jehova wetara jehova eweriwo ka aha chineke e, e, akwanyere nke ikpeazụ mana na ozu agbọ nkọ ma oshi agbara ozu ma oshi emere nke a edubego ọtụtụ ezinụlọ n'ọnwụ ike ọnwụ elu elu ihe isi ike maka na. mgbe ị si na ịbụ onye ụka ma na ịbụ onye ọdịnala ma na ịbụ ihe ọ bụla ịkpọrọ onwe gị nna gị nwụọ ịkwaghị ya ibeghị onye ijighị eru wee kwa ya ma ọ ijighị efi wee kwa ya o nwere ike ọ gọghị anwụọ ichi ka ije frens bịa dije gị ka igosi na iji ego hmm. iwere efi jebe gịnị ji akwa ọgọ gị gosi na ihe adịgo gosi na ihe adịgo ịma sọvaiv ya ada ejelu nke ahụ be fada ada ejelu nke ahụ ụlọ ikpe ada ekpete ya na ekpere you might ya ma isi na-eyi gị anwụọ ma na mpe eyi gị na-eyi gị mere gị nnukwu ihe ka ị were ụda efi jegosi ya na o mere gị ihe nsogbu ga-adịkwa ezinụlọ ahụ na-abụghị ka ị lachiri cheta na mpampa gị wụrụ na iji bụ efi wee kwa ya na nna gị wụrụ na iji bụ efi wee kwa ya iburu ụzọ je were efi mee gịnị kwa ha kpọọ ụmụnna gwa ha mee gịnị na ị chọrọ iji efi mee gịnị kwa na gị na nna nna gị iweta esukwa ịkpọ nna nna gị afa igbuo efi site na mgbe igbuo efi iweta efi gbuolu nna gị site na ime gịnị na iwere efi kwa ya mgbe ahụ ka ị nwere ike iji efi wee jee akwa ebe ọbụla ị chọrọ ijelu mmadụ akwamozu ma ọ bụ ọgọ mm-hmm. ma ọ bụ nna gị ochie mmadụ ọbụla ọsọ ya bụrụ mm. like n'ezinụlọ be nna m taa nna m wụrụ years back otego ọnwụ mana mgbe anyị chọpụta na anyị ga-emewu ihe banyere efi ofu nwanne anyị nwoke chọọ ichi echichi anyị mee gịnị anyị weta efi were mee gịnị gwa nna anyị mhm. gwa nna nna anyị mhm. gwa ndị nwụrụ fabak ma omenala dịka esi e eme ya gwa ndị ichie na anyị ewekwere efi gwa ndị nna nna wugoro awụ gwa nna anyị na anyị lụsiri oge ime gịnị igbu efi sabazia gịnị ogbu efi dịka otu a nọ na hmm. egbona m ọtụtụ efiri mana bifo mee ya dịbịrị ọzọ anyị emego gịnị eze mmụọ anyị akwa na ndị wụrụ anwụ wele were efime gịnị kwa ha like my own mother nne m wụrụ last year eji m efi wee nye ya eji m hmm. efi wee kwa ya ya na ịkwago ya mana bifo wele efi kwa ya eji m gote efi m ji wee kwa ndị nne dị mụtara ya ndị nne dị mụtara ndị ya

kwa aha hmm. njegote ezi n'ọtọ kpọọ nne nne nna gbuorie ofu kpọọ ndị ahụ agwụla afa yes kpọọ nne mụtara nna m ya bụ nne dị my mother hmm. gbuorie ofu efu maka ama m na-ekiri ego nke my father's side hmm. kpọọ nne mụtara nna m gbuorie efi kpọzie my own mother gbuorie ezi. ya bụ ọzọ ihe ị na-ekwu bụ na abịa n'ezinụlọ tupu mmadụ akwaba mmadụ ndị bugoro ụzọ nwụọ osozi ya na usoro ahụ mebe omenala wee na-agbaghazi maka na ọ bụrụ na o mee ya agbamọdịna ya onye dị ụta na-ebute nyanya hmm. n'ezinụlọ ọ na-ebute ihe isi ike ọ na-ebute okenye nọkata ọgbabiri wụọ hmm. achọwa nwanna a ga-akpọ na nwanna nwanna gburie maọbụ mmadụ anata were efi kwacha nna nna ya nwụrụ ọ pụọ o wee sogbu maọwụ ofu ihe mee ya onye ga-awụ achị na ọ natara na mgbe ọ natara ka ụmụnna ji ọgwụ gbuo ya ma nwanne mpi ya gburu ya ọ bụghị onye. ọzọ ọ bụ eziokwu na onye na-emebeghị kwabeghị nna ya dịka isi kwuo ma ọ bụ jụọ ese o jee na ebe onye ọzọ ji fie akwa nke ya ebe ọ na-akwabeghị o jegoro mmetụ ụda aha aka maọbụ ọ ji aka kpụrụ efi abata ebe a ma ọ bụ ya aka jee zụtara ha efi ahụ na ọkwa ahịa na-enwe agwọ ma eziokwu eh, na onye wee ike ịnwụ na na iji bụ efi wee kwa nna gị ibi hmm. ebe a na-akpọ ose ọ bụ na eyi nwoke ọchị ije gote efi eduga kwana ya ọkwa ya butere ọnwụ mberede a na-anagasị ugbu a edugakwana ya si ya biko n'ihi ọ chọrọ ime na imebe ya chọọ onye ọzọ ga-eme gịnị ma ya na ụmụ nwanne ya soro ji eme gịnị jee zute efi a ha ji echekwa nna den mgbe a na-egbu ya esokwere jide efi ahụ aka ma ọ jide ụda efi aka ọ bụrụ na ị nọ na krọb. ndị krọb chọrọ iji efi wee ji akwamozu a na-atụ ego a na-atụ ego atụkwa na esokwana eji efi ahụ maka na iji bụ efi wee kwa nna ya. Hmm. si ya biko n'ime wee gịnị ihe a na-egbu ọtụtụ mmadụ n'ụbọchị taa ọkwụrụ na anụ ya maka na ọtụtụ mmadụ nọ na krọb na township ebe dị iche iche a na ndị krọb chọrọ iji efi wee ji akwa ịtụ ego dị ụtọ nwere ike ịma ịmama ebe ihe mbụ ụlọ wee bido biznes iwe problem ihe dị ụtọ adịụtọ emebe na ndụ gị ya bụ ọrụ ya ga-adụ n'aka na ntị ọ bụrụ ya na mmadụ ọka na ntị si ebe a nwụọ osi ebe ahụ nwụọ o nwere ndị dị ancestors dị n'anaghị anaghị anụ sọrị na-achọ ụdị mma ịtara ya ya ha eme gịnị ha pịagbuo gị then mana o dolu gị ịgba ndị krọb gị biko na ihe a chọrọ ime na ịdị ha against bete ha na-eke o sitere gị anụ na ala igbo na ịnụ na onye na-ejiba efikwa nna ya ama ntụ ego na-efi a ga-eji wee jekwa nna onye ọzọ ma ọ french ma ụdị ọbụla biko na ọbụla nwere ụdị ọzọ a ga-esi mee ya chee me gịnị chee si otu ahụ mee ya mana aka gị ama ndị ya na ọ bụrụ na were efi nna gị na ị ga-esokwa mee ya mana ị dube fri isoro mee ya onye a na-egbu ọtụtụ mmadụ na township maka ndị biti dị iche iche anọ na ya mitin were mana ọ bụrụ na ụnụ chọrọ igote efe na mitin unu gbuo na krismas mhm. nke ahụ dị iche unu eme oriri unu egbu efi were emere pati na krọp ma oke a na-efe onye ọbụla eburu na-abịa jeta nke ahụ ewere ihe ọgwụ mana ọ bụrụ na ha na mmadụ nwụrụ na a na-eji ije akwamozu esokwere eto ego ya esokwere tinye aka n'ụdọ ife ahụ anyị gbachiri mbọ ike Eh, ihe na-atọ m ụtọ ma ọ ka o si dị eze mmụọ eze anị amaokwe maka ka o si fụ ịkwalite omenala Igbo n'anya ọkachasị ugbu a ndị mmadụ na-abata mmemme dị iche iche na-eme onye mesịa mmemme ọ na-amaghị ma ọ bụ tiezie aka na ụmụ ihe ndị a niile ọ na ebe ọ na-eme e nwere ka ihe e ji mebe ya ọ sị na ọkwa ime obodo ya jere mere ihe a ji mebe ya ọ gaghị amata ihe kpatara o ji emebe ya ya mere anyị ji otu isiokwu a wee sị yọọ eze mmụọ eze a na-ama okwu si ya bịarịrị kọwara ndị mmadụ maka ihe a na nna ha na-akwa mmadụ mana dịka o si dị ee na-emetụta nzukọ ya ndị nọ n'otu dị iche iche o mesịa ya ọ na oluzie n'ụlọ ụfọdụ agaghị analụ analụ onwe mberede ọnwụọ n'ike sị na ọ bụ ime obodo o jere kpatara ya ya mere anyị ji akọwa ihe a ịkwụ ozu awọmụ dị na onye na-akwabeghị ozi jee kwa onye ọzọ ka anyị na-ekwu maka ya eze mmụọ eze anị amaokwe ọ bụ dibịa ọ kara aka ọ bụ ya na-agụ anị amaokwe anụ amaokwe ụfọdụ ndị obodo dị iche iche na-abịa ekpezi ikpe ya ndị a na-emegbu emegbu na-eji ebe a na-eje agụkwa ọnụ ha ihe na-adịrị ha mma ya mere a na-eji ya akara ekwentị ya na ọbịa ebe a maka ndị Eh, a na-akpagbu eh, ụfọdụ apụta eh, anaghị ana n'ike ụfọdụ anara ha mm, ihe a n'ike ụfọdụ a na-emegbu ha maka gịnị maka na nwee mmadụ ndị na-agbaje ebe a na-eji anara ee ikpe ee hawa na-agbakwa aka ebe ya ọ ya mere anyị ji enye akara ekwentị eze mmụọ eze a na amaokwe ọzọ mmadụ abụchi nwa ga-aga na-amụ amaokwe akara ekwentị ya nke nọkwa na WhatsApp bụ 080 684 61936 ya bụ 6 846 1936 936 osi ebe a kpụrụ na akpụ ga apụ ebe a ma ọ bụrụ na egbe ka o si metụta unu ma ọ bụ na ihe na-esiri gị ike ị maghị ma ọ bụ nke ị metara emeta ma ọ bụ nke nna nna m metara emeta eje ee eh, ya na akara ekwentị agwa gị ha na-ewepụ na anụ were ya maka na ka oge esi dị taa achọrọ m ka unu jụzie ajụjụ nke unu akara ekwentị unu ga-eji wee kpọọ ya ugbu a ajụjụ ụfọdụ nwekwara ike ije na kpakpando tv na youtube ugbu a ugbu a wee na-ekiri eze ajaanị na onwe eze mmụọ na afọ ebe ọ wee na-akọwa ihe afọ ka anyị ya ma ọ bụrụ na m mm, ihe ebe a kpọzie ugbu a ajụjụ nke gị na 090977 ya bụ 3111009 unu kwara ike ịkpọ na 07050791009 ka unuchuachuko gwa m afọ gị na elisha akpọ onye ọnịcha ka isi akpọ ọnịcha igbo eze akpọ ngwa gaa n'iru ise ise ise ka ndị a na-efego n'igwe ma ndị na ka anyị na-anụ ikpe nwoke a na-ekwu maka ụlọ okpu ọtụtụ ntorobịa iji ego ụga jekwa nne gị ma ịkwa nne gị ịkwa nna gị jee bute ejije kwa ọgọ gị nwoke ma ọgọ gị nwaanyị ma ndị enyi nyekwa ha echi nwaanyị iburu nne gị ma ọ iburu nna gị ụlọ okpu otu ndị mmadụ mana ha dị ama onye na-arị ekwu nwaanyị nwa ka emere ya gbata ikwulọ ha sịrị nke ọ bụla ọ dị ya n'ọnwụ n'okwu omenala ma ọ nwoke aga ụlọ ọgwụ nke ọzọ ha na-edeta n'orukọ nwa onye ahụ ọba dịka agụụ ya ka ndị ọzọ daalụ were nke nne ha jere ebere nke ọgụ ha nwaanyị rapụ nne ha na nna ha taa apụ wee ha a ka chineke gozi unu daalụ daalụ daalụ daalụ daalụ solid fm ka ị na-ege ọ dị mma ọ na-anụ ka nwanne ya nwoke si gbaa aka ebe ee nke a omenala ndị igbo dị ile maka gịwa ọkwa ịdọ aka na ntị ya mere eze mmụọ eze anyị ama okwesị si mba na ndị mmadụ na-esi obodo dị iche iche wee na-abata ụfọdụ na-arụcha ugbu a asị na ọ bụ ndị obodo gburu ha mana ọha ji aka wee chefuo nne ha maka na-asị ya na nne ha gwụrụ n'ọgwụgwọ anyị wee na-akọwa na ọ bụrụ na ịkwa nne gị ọrịa ka eze anyị na-akọwa na ọ bụrụ na ịkwa ha nne gị jekwuo onye ọzọ na ọkwa awọm dị pụrụ iche ka ị na-enweta afọ gị na-ebicha akpọ ọ dị maka anyị were onye nke gwa m afọ gị na-ebe iche akpọ afọ gị na-ebe iche akpọ afọ gị na-ebe iche akpọ gwa ya afọ gị na-ebe iche akpọ kwụsị okwu ike ka anyị n'ihe na-ekwu afọ gị na-ebe iche akpọ Wafa kinaisha hapo. Ana haya katona. Hapa kinaisha hapo. Ekele ngine kima. Ba. Kubo ma de bu chiko de tindo lo pa ba. Kubo cho ku ka na po. Gan Thank you. ị ga-alụrụ ego nke onye ọtọ ọtọ nke nke ọzọ o na maka ezinụlọ na-eje gbuoro onye ọzọ efi maọbụ jere efi maọbụ jekwa onye ọzọ chefuo nna ya maka na ihe a ji ekwu ihe a bụ ihe ụfọdụ ji akọta omenala wee na-asị na omenala na achọka ụfọdụ jiri ya na-agbafucha ee eh, na be ha maka na ọ na-abụ onye na-eme nke ụfọdụ a ndị asara icha sị ya na enweghị ihe mere na nne na nna ha na onye nwụrụ awụgo mana onye a na-agwa gị ya ga-eje mere nke ya onye a na-agwa gị ya na-abụ ome ọsị unu tụọ ụtụ na-atụ ụtụ jee mee omenala nke ya na be ha kpuchisie ya oluo na nke gị asị gị na nke gị na onye nwụrụ na nna nna gị anwụ na igwe dị gị gbawa afọ nna gị gbawa afa nne gị chefuo ha ọya ka eze mmụọ eze anyị na-akọwara anyị na ị na-eme ya <laughs> awọm dị na ya karịrị akarị ọ gwakwara anyị na ụfọdụ bụ ndị ihe na-esiri ike mana agaghị amata na ọ bụ omenala ha na-edozighị ọfụma na-eme ya ya mere anyị na-eji eyi akara ekwentị ya n'ebe a maka ọbịa maka ụfọdụ ma ụfọdụ ndị a na-emegbu emegbu ụfọdụ ndị a na-echekwara na anị amaokwe jee kọsara ma kpee ikpe ụfọdụ n'ime ha na eh, ga na-akọkwa ụfọdụ na-egekwa ntị ugbu a ya mere anyị na-eje ya akara ekwentị ndị na-ewetabeghị akara ekwentị eze mmụọ eze aja anị maka osi ebe ya pụọ agwarịza ajụjụ ọzọ ị gara ajụ ya ọkwa dibịa kara aka n'ama okwe ọ na-akpọ anyị na 080 684 61936 08068461936 ya bụ ọnụkpọ ya gwa ụnụ ihe a na-ewepụ na anụ were ya gwa m afọ gị na-ebe iche akpọ afọ gị na-ebe iche akpọ ekele gị nwanne eze mmụọ a na-ekele gị gaa n'iru gaa n'iru ngwa gụjuo ọnụ onye jere ebe a na-akpụ ụzọ mebi ọnwụ mara mmadụ ọ na ha mere invite ọbụla na onye gbasara ebe ahụ onye ọbịa ka ọ bụ then ewere efi ahụ wee sie nri efi egburu were akpụ ụzọ onye nwa bịara adọba onye ọbịa o nwere ike ịta anụ efi ahụ ọtụkwa ndụ ka ọ taa n'ihi ọtọta nsogbu ọ dị mma ọ dị mma ọ ga-asa gị ya ọ ga-asa gị ya eze mmụọ ya n'ihe ihe o kwuru my brother onye ajụjụ a na-efu ụzọ kwuru ọ na-eme ibi na oge na-akwabeghị nna m njebe a na-akwa ozu ewere egbu efi wee kwuo ozu aga m esota anụ chachacha esoro mkpụrụ ya jechọ m tụta ego eji wee mee ya ihe anyị na-ekwu okwu ebe a bụ esokwana tụta ego a ga-eji wee mee gịnị gụọ efi ahụ na ọ bụ na eyi gị nwoke ọbụna onye krọp ga-echekwara tụta ego ma ọ bụ soro dozie soro mkpụrụ efi ahụ mgbe apụtara ya jee prezentị ya ma ọ bụ soro jide efi ahụ oge a na etinye mma n'olu. E? o nwere ọzọ chọrọ ịkọrọ unu mere eyi m ofu eyi m jechere obodo oyibo nata ee ihe m na-agwa gị mere na ofu obodo na Anambra steeti ọ my very good friend eji obodo oyibo nata to God be the glory na ọka bụ onye dị ndụ taa hmm. owe okpuru efi jewe n'ụlọ ụka hmm. ka o detụ ọrụ chineke mma mma hmm. ya wa na mma ya na mpịa jee idetụ chineke mma mana mpa nnukwu ya Egbubere efi nna ya oche. nna ya oche onye mụrụ mpi ya egbuberi efi n'ụlọ ndị ichie ebe nna ya o ha efi o wee buru efi wee jebe n'ụlọ ụka ideto mma mma wee jee n'ụlọ ụka gbucha efi ahụ kpụ ya ndị ụka efi were etocha mma mma wee na mgbe pụọ nachi ebe ọ nọ n'obodo oyibo o weda ha ọkụ hmm. ọ daa amara na ọ ga-adị ndụ obodo obigodo ụzọ biznes ya niile n'ebe ahụ ọ nọ bido n'elu gbatuo ooo go hands down a na-atụziri ego o jere nne mana onye nọbụ ọfụma nata be nna ya n'ụlọ onye na-enyeburu ndị mmadụ aka onye ndị mmadụ aka ya aka nestin ọ dịka gasị na nke ahụ ewe apịa ya ha ọkụ ọya nke a ọya nke a ọya nke a ọya nke a ọya nke a ọya nke a ọntị eh, akpọ m na fon mgbe tres wee kedu ihe bụ ihe ahụ wee tres chee wee kpọọ mpi ya si kedu ebe unu ji efi wee jee oge nwa nwoke nata ọsị m n'ọnụ ụlọ ụka nsị egbuola nna ya efi ọsị m mba nsị egbuola nna nna ya ego nsị egbuola ndị ichebe nna ya efi ọsị m mba nsị egwe kpụrụ efi jee n'ụlọ ụka ọsị m e, nsị n'ọgụ mere nna nwa gị ihe na-egbu nwaanyị gwa bụ ka ejiwe n'ọnụ ụlọ egbume ọnụ ọbụla n'ibu ebu jee n'ụlọ ụka abụrụ ihe ọjọọ mana ị ga-ebugodo ụzọ were ọsịsa sachaa be gị dishọn atịtị adịrọ abụ bifọ ịpụwa n'ama ya ewesị ka ihe a ga-eme ya ewe bido n'isi n'omenala e ego maka ị ga-adọrọzi wee gbuwele nna m na-asị ya iwe were emewe omenala dị na ya so nna chi gwa ndị be anyị Igbo eze mmụọ nke abụkwa na nna ya ka wee obi ebere n'ọha akara ka ọ dọrọ ya na ntị maka na ọ bụrụ na onye ọka akpọ ya ọ na-egbu ọtụtụ mmadụ ọkwụ na-anụghị ya ka anyị hapụ isi a na-asa anyị ụfọdụ bụ ndị na asa ha isi bụ ha eje zachasịa be ha dịka esi kwuo mechazịa ma na be ha a sị ga na-ewere ihe na-eme ọ chọrọ ime ka unu mara taa na ndị a na-asa anyị isi hmm. asa ndị ndị be anyị isi na ha na-abịa na be anyị n'azụ anyị edoziela ha nke ha na-abịa n'azụ bifo nne ha na nna ha nwụọ ha sị na ha ga-akwụ ya ha na-agakwa n'azụ ụlọ jee bugwodoro na nna ha efi fọ ahụpụtazi efi n'ọha oh. na ha na-eme niile achọrọ m ịgwa unu ka a ghara ịsaza anyị iji ka hapụ ịdị na-anwụ ọnwa anyị na-amara ebe o si wee bịa ọgwụ maka ihe a ka ịgwa gị nke bụ eziokwu ewe ka o si dịrị eze mmụọ taa o wee sị na ya ga-abịarịrị na mmechi afọ na mmemme na-adị ka bịa kwuo okwu a maka ụfọdụ ga-anatacha ha natasịa ha naghachibezie ihe siere ha ike ha agaghị akwụkwọ ndị mmadụ nọọ ihe ha metara nọọ na ha ihe ha metara bụ ihe na-eme ha asịza na ọ ụlọ ha jere butere ha ihe na-eme ha ụfọdụ bụ ndị na-emegasị ụmụ ihe a na-anaghị akwa nne ha maọbụ nna ha maọbụ eji ezinụlọ ejekwa onye ọzọ efi mee tụtụ gaga n'obodo ndị ọzọ maọbụ na mba ihe sibeziere ya ike ọ bụrụ na a na-emegbu gị ma ọ bụ na ewega osodoro gị na ị batara n'afọ a na ịma ka ezinụlọ ụnụ si aga aga akara ekwentị eze mmụọ maka na oge ada adị oge ada adịgasị ọ gbasịkwa ike wee si ebe o si bịa bụ ụdị amaokwe taa taa wee sị na ya ga-abịa ka ya sịa ya biko ka ọ sị na dị ya bịa ọ eze mmụọ na isiokwu a dị mkpa ugbu a ọ bụrụ na Ebuka gị na a na-emegbu nw na ịchọrọ ee eh, ịjụta ese maka na ya nwa na onwe ya bụkwa dibia eze mmụọ bụkwara eze mmụọ akara ekwentị ya bụ 080 684 61936 08068461936 ọ bụrụ na o si ebe a pụọ iwekwa ike kpọọ ya mana WhatsApp mana mm, ebe ọ bụla ịsa akpọ ya gwa m afa gị na ebe isi akpọ ekele gị afa gị na ebe isi akpọ uh, Mwa be oku kinkenke o. Hello. Ai na anu be ai na anu hine be oku kinkenke. Ah, ide me ide ko ide ya o. Ah, mana ide le ku ku de bu ka ta o na ai ajula aju kana Ibi da ka ta na ajo je ko before no reason. maka na oge m anya na mgbe gboo na biko akwa mmadụ ma rie mmadụ ọ na-agụ ese ihe butere ọnwụ mana n'ihe m na-ekwu anyị na-anụ ihe na-ekwu gari garị maka na ba anyị na-ahụ aba omenala ndị ebe ọ na-adị mma ihe mere mma ebe karịra nwoke ọ dịkwa na nwaanyị maka na o nwere ebe mmebe anyị na-akpụwa ọkpụ nke nwaanyị na ka nsogbu maka na nwaanyị nwere ka ọ na-esi wee ya nwụ na mba ma ọ izu eme ya na mba na omenala be anyị si wee dị ọ bụrụ na ụmụnne ya ezola us e, ọbụma gbagharịa ọgụ ọ na-emebi mbebata anyị ọzọ bụ nke gbasara nwoke nwoke na-agwọ nwa otu etinye anya na kwesị ọrụ igwe butere ọnwụ agụete a bụ bụrụ ndị maara omenala agụete a bụ ụfọdụ ka ọ ya abụ enyi onye abụ ha ya gbara egbe mana ọdịfaịbụ uru eh, daalụ ọ ka esi akwa mmadụ ka anyị na-ekwu n'ụbọchị nketa mana anyị aghọtaghị ihe ị na-ekwu daalụ ihe anyị na-ekwu bụ ahụm dị na ndị na-anaghị ekwe akwa ndị nke ha ndị na-anaghị akwa ndị nke jejekwa onye ọzọ ka mgbazia na nke ahụ ọnwụm ụdịrị ihe erika ọ na-emebi ibeli nne ọ na-ekpechapụ egburu maka na mgbe ụfọdụ ụka ụka dịkwa mma mana a na ụfọdụ na-elezite mpempe n'ime ụlọ ụka na-emebi ibe maka na ọ bụrụ na ịkpọrọ onye nke gị ịbụrụ onye onye nke gị wee jee ee onye ọzọ ma ọ bụ ọgọ gị jeruo ezigbo ọgọ gị ọ na-emebi ihe ụfọdụ na-agawa gbanawa, ndị asị na moto ndị abụmozu na ahụ azeti na-egbuo ya nwụ ma ndị ọzọ dị ndụ ị na-azụ ya daalụ daalụ daalụ daalụ onye ya akwụghị ọzọ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ ọ dị mma gụọ m afọ gị na-eme isi abụọ afọ gị na-eme isi abụọ ọ dị mma gụọ m afọ gị na-eme isi abụọ afọ gị bee ya nkenke bee ya nkenke bee ya nkenke Hey. Hey, ọzọ uh, uh, um, um, um, na ihe ọrị ma ajụjụ ọzọ unu chọrọ ịjụ na ị chọrọ na-ewe ka o si eme gị na mmụọ maọbụ na-ewe ka o si eme gị na mmụọ maọbụ ka esi ozu ihe na gị na a na-emegbu emegbu ebe ị ga-eje wee kọsara ya mmụọ dịka esi eme ya a ka ajụ ese wee gbatara gị ọsọ enyemaka n'ime mmụọ ma ọ ịchọrọ na ị chọrọ ịjụ ese gbasara omenala kpọọ dibịa ọzọ mmadụ abụchiwa aga aga n'ama okwe ude ọ bụ ya bụ eze mmụọ eze a na ama okwe ya na 080 684 61936 e nwekwara ike iwu jee na WhatsApp wee kpọkwa ya ma maọbụ zitere ya ozi na 0806 846 1936 eze mmụọ ịnọ na ihe ndị mmụọ kwuru kedu ihe ị ga-ekwu na nchịkọta okwu niile maka oge ihe m na-ekwu bụ na ekelere m ọha na eze ndị tinyere ọnụ n'okwu a hmm. mana ihe ikpeazụ m na-achọ ime ka ha mara bụ na o nwere ofu ihe akwacha ozu ma achọ ikwa ozu mmadụ nwere ike igote mfe ihe a ga-eburu nne ya ma nna nna ya o nwere nke a na-akpọ nke ndị a na-echetara ndị a na-amarụsị bikos ndị mụtara ngwuru akwụsịla na nna nna ọ gwara ndị ma omenala gị akọwara ha o nwere nke a na-akpọ ndị a na-amarụsị ndị a na-echetarụsị like na ibulolu nna nna gị efi nna nna mụtara nna gị wee o nwere ndị ọzọ ga akwa n'azụ make with the tupu awa na nwa nna nna ihe o nwere ka esi eme nke ahụ kpatara na adịje jụọ ese ife akwawa ozu akwa e, jụọ ese o nwere nke ị ga-abịa onye ije e jụ ese onye ọdịnala e ije jụ ese adịghị bụrụ ofe efi ji ebe a na-eme ihe ndị iche ma ndị iche si ya na nke ha wetara ma nke ha wetara ma ndị ha ma ma ndị ha na-amarụzi ha were aka ha gịnị kee ha nke a na ihe ha emere ha efi ndị ga-abịakwa echi asị na emeghere ha efi ndị ga-ebilikwa asị na emeghere ha efi ha na-efe efi a ha were aka ha kee ndị a na-amarọ ma ndị a chetara ma ndị a na-echetara na nke unu chetara unu mara flọm ndị nna nna nna nna nna unu ha na hmm. unu emere ha efi ah. ime ihe otu ahụ were ya na-akpọ isi ala eje n'isi ala gwa isi ala na unu emekwe gịnị mefu nke unu na-emeta emeta okwe ha were aka ha mee gịnị mezie ya ude eme gịnị ude Daalụ Daalụ ọ bụ eze maka efi iji efi gbuo ozu bụ ihe na-eme ihe dị egwu n'ala Igbo ọ na-emebi ihe ọ na-edozi ihe hmm. uru dịkwana ya <laughs> daalụ ịchọta ịmụ uru dị na akpọ eze mmụọ eze aja na dibịa kara aka na amaokwe na 08068461936 kpọọ ya osi ebe akpọ ọ ga-azụ unu ugbu a na 08068461936 080 07063631936 ma ọ bụ na ejekiribe ya na kpakpando tv ọ nọ na kpakpando tv ugbu a na YouTube ọ bụrụ na iji ekwentị gị ọ bụ ebe ọ bụla ị na-ekiri anyị jee anyị na mba ụwa niile na ije na kpakpando tv ọ ga-adịrịrị unu niile mma eh, eze mmụọ asị m ka ọ dịrị gị na mma daalụ otu a amaka iwe ahụ si dị gị anyị wee sị na ị ga-abịara maka na ndị mma na-atụ anya gị daalụ ọ dị mma otu a ka anyị ga-esi wee petịzie ya asị m na ọ dịrị nwoke ma dịrị nwaanyị mma abụ m chizi ani ọ ga-adịrịrị ndị igbo niile ma jekiribe na anyị na kpakpando tv na facebook maka na youtube ka ọ dị na odogwu odogwu nna ya Night of Classics. Are you a lover of the oldies?